AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa bịala ezi enyi m onye Igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ana m asị ka onye nwe m nọnyere anyị niile ka ọ na-edu anyị n'ụzọ anyị niile anyị abịala n'ileba anya na ntụgharị uche nke ukwuu nke ezinụlọ nke izu a chetakwa na anyị ka na-aga njem n'isiokwu ahụ nke bụ ngọzi ma ọ bụ nkọcha ma n'izu a isiokwu nke chịkọtara ihe niile anyị na-eleba anya bụ nke na-asị ịgbaso ụkpụrụ nke iwu ibi ndụ na-anụ arụ na mmadụ iwezuga onwe ya n'ebe Chineke nọ ihe ndị a bụ ihe ndị pụrụ iwetara anyị nkọcha bụ ihe ndị pụrụ ime ka nkọcha dakwasị onye ọ bụla ọ bụrụ na anyị lee anya n'akwụkwọ Jeremaya isi iri na asaa amaokwu nke ise dị ka anyị mere ka o anya mgbe gara aga na onye ọ bụla na-akpọ ndị mba ndị a kpọrọ ndị juu ndị chineke kpọrọ ndị nke ya asị iru jehova a na-anabata ya na mmadụ ịkpọ ndị ahụ kpọrọ ndị nke ya asị ma isiokwu a nke anyị na-eleba anya n'izu a bụ ihe ndị agụkọrọ n'ụzọ nke ihe pụrụ ime ka chineke welie olu ya ịkọcha ọbụna onye na-ebi ndụ n'ụzọ dị otu ahụ ọ bụ gịnị ka akwụkwọ jeremaya isi iri na asaa amaokwu nke ise na-ekwu akwụkwọ jeremaya isi iri na asaa amaokwu nke ise na-asị otu a ka jehova sịrị onye a na-abụ ọnụ ka nwoke ahụ bụ nke na-atụkwasị mmadụ obi wee mee ka anụ arụ bụ mmadụ bụrụ ogwe aka ya onye obi ya na-esikwa n'ebe jehova nọ wezụga onwe ya nke a bụ okwu ọnụ nke Chineke na nkọcha na-adịrị onye dị otu ahụ onye na-atụkwasị obi na mmadụ onye na-atụkwasị obi n'ikike nke aka ya onye na-esi n'ebe Chineke nọ wezụga onwe ya dịka edepụtara ya n'akwụkwọ Jeremaya otu a ka anyị ga-ahụtakwa ya na mpaghara akụkụ akwụkwọ nsọ ndị ọzọ dị iche iche bụ ibi ndụ na anụ arụ mgbe a na-asị na anyị na-ebi ndụ na anụ arụ gịnị ka ọ pụtara anụ arụ a na-ekwu okwu ya abụghị anụ arụ nke mụ na gị ahụ mụ na gị ọ bụghị ya kama ihe ọ na-achọ ịkọwa ebe a bụ mmụọ ahụ nke eji webata anyị n'ụwa mmụọ ahụ nke anyị nwetararị site n'aka adam bụ nna anyị mbụ chetakwa gị onye mụ na ya na-atụgharị uche na adam amụtabeghị nwa ma mehie ọ bụ gịnị bụ ihe kwaliri adam ịkpa agwa nke ọ kpara bụ nke wetara ya ngahie n'ụzọ nke chineke ọ bụghị na ọ dị oke ihe ọjọọ adam bụ n'obi kama adam chọrọ iwezụgatụ onwe ya site n'ebe chineke nọ adam lere anya na ọ ga-akara ya mma ma o bie ndụ nke ya na onwe ya na-abụghị ndụ nke chineke ji aka ya na-ahaziri ya ndụ nke chineke na-eduzi iso ụkpụrụ nke chineke ọ bụ ihe na-eme n'etiti anyị na ụmụ anyị mgbe ụfọdụ ụmụ anyị na-ahụ anyị dịka a ga-asị na anyị bụ ibu arụ nye ha emela nke emela nke ya site ya n'ụzọ dị otu a mgbe ụfọdụ gaa hụ ụmụaka ha na-achọ iwezụgatụ onwe ha mere isiokwu nke ụbọchị taa kpọmkwem ji bụrụ ịjụ nduzi nke Chineke ile anya ga hụ na ọchịchọ nke mmadụ iwezụga onwe ya ịbụ onye na-adabere n'ikike nke onwe ya bụ ọchịchọ nke onye ọ bụla nke sitere n'adam bụ mụ na gị ụwa niile nke a bụ ihe a na-akpọ akara nke anụ arụ mmadụ ịhụ onwe ya dịka onye a na-ekwesịghị iduzi eduzi onye echiche nke obi ya zuru ọ bụrụ na ewebata ya na anyị na Chineke inwekọ ihe a na-akọwa ya dịka onye ahụ nke lere anya sị na ọ pụrụ ibi ndụ nke kwesịrị ekwesị ndụ nke ezi omume na-adabeghịra na nduzi na namara nke chineke ma ihe anyị na-achọ iwepụta ebe a n'ụbọchị taa bụ na otu ọbụla isi chee echiche ahụ otu ọbụla isi lee ya anya ibi ndụ dị ka ọchịchọ nke gị onwe gị si wee dị akparamagwa nke dị otu a bụ nnupụ isi nye Chineke n'ihi na ọ gaghị alụpụta ezi ihe ọ dịghị mgbe ị ga-ebi ndụ dị ka ọchịchọ gị si wee dị ya atọ Chineke ụtọ n'ihi na ị pụghị ibi ndụ ziri ezi ma ewezụga Chineke ma ọ bụrụ na a hazichaa ihe ndị a tụgharịa isiokwu ndị a niile ọ dị otu mkpụrụ okwu nke mejupụtara ebe ha kụwara aka mkpụrụ okwu ahụ bụ mmadụ iji ikike nke onwe ya ime ihe eleghị anya n'ogo nke o nwetara onwe ya ya eme onye ahụ pụrụ ime ihe nke a na-ekwesịghị ime ihe iwu na-akwadoghị ma ọ bụ ụkpụrụ nke na-achị otu ebe maọbụ ebe ọzọ ụkpụrụ maọbụ ihe mmadụ pụrụ ịhụ ya si e nke a ziri ezi n'ihi ọnọdụ onye a nwetara onwe ya ya jụ ịkpa agwa dị ka o si dị mma otu mkpụrụ okwu a ka m kpọpụta ya n'okwu bekee ka o nwee ike nyere gị aka ịghọta ihe m na-ekwu otu mkpụrụ okwu ahụ bụ nke a na-akpọ kọrọpshọn mgbe a na-ekwu okwu kọrọpshọn n'amaala n'ebe niile n'obodo anyị anyị na-aghọta ihe a na-ekwu okwu ya nke pụtara na ihe a na-agazi agazi na ndị mmadụ na-eji ikike nke onwe ha ime ihe dị ka o si masị ha ọ bụkwanụ gịnị ga-eme onye a na-eme ya onye a na-eme ya nke a bụ ihe kpatara anyị ji na-enwe nramahụ n'ụzọ niile ịkpa agwa n'ụzọ dị otu a pụrụ ime ka obi anyị ṅụrịa pụrụ ime ka anyị nwee obi ụtọ n'ihi na anyị emewo ya dịka echiche nke obi anyị si wee haziere anyị ihe nlụpụta ya n'ezie ka anyị lebatụ anya n'akwụkwọ ndị hibru isi isii amaokwu nke mbụ ọ bụrụ na ilezie lezie ya anya gaa hụ na ihe nlụpụta ya bụ nke akpọrọ ọlụ nke nwụrụ anwụ ọlụ nke na-anaghị aba n'ihe nke a ka Chineke na-achọ ka mụ na gị si n'ime ya wepụta onwe anyị ka anyị si n'ime ya pụta ma bie ndụ nke ịtụ egwu Chineke na-emejupụta ndụ nke ga-enyere mụ na gị aka ndụ nke ga-eme ka udo dị n'ebe ọ bụla nke mụ na gị nwetara onwe anyị biko gị onye mụ na ya na-atụgharị uche ka a na-ahazi isiokwu ndị ya tọọ ntị gị n'ala ghọta otu ihe ma ọ bụ ihe ọzọ nke pụrụ inyere gị aka nke pụrụ iji mee ihe na ndụ gị ugbu a na mgbe n'iru na-asị mgbe ị na-aga njem n'ụzọ dị otu a ka Chineke gọzie gị ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị onye ọma na-ege ntị maọbụ na ọ dị ihe na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ka anyị kelee onye okenye eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ arụ ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen ezi enyi m ọma na-ege ntị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ na awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com ezi enyi m ọma na-ege nti mara na anyị ga-ewetara gị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche Chineke ọ bụrụ Chineke nke ọhụrụ Chineke ọ bụghị Chineke nke ọhụrụ ọhụrụ n'ihi na Chineke ọ bụghị Chineke Chineke nke ọ bụ Chineke ndudo kama ọ bụ Chineke ndudo kama ọ bụ Chineke ndudo n'ihi na Chineke chọrọbụte Chineke dị ọrụ ma ọ bụ chọrọbụ Chineke ndudo kama ọ bụ Chineke ndudo n'ihi na kama ọ bụ Chineke nkudo kama ọ bụ Chineke nkudo kama ọ bụ kama ọ bụ kama ọ bụ kama ọ bụ kama ọ bụ

bụ kama ọ bụ Chineke ntuyo ọ bụ Chineke nke kama ọ bụ Chineke ntuyo kama ọ bụ nke kama ọ bụ Chineke ntuyo kama ọ bụ nke ndị nsọ kama ọ nke Ka ọ bụ Chineke ọ bụ Chineke ka ọ gaziere unu ndị Seventh Day Adventist Church Choir ụmụakpara na-abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa onye ọma na-ege ntị ka anyị na-eṅomi ozi ọma nke pụtara n'ime abụọ anyị nụrụ n'ụbọchị taa ka anyị nabata onye mgbasa ozi onye ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ihe dịrị gị na mma gị onye ọma na-ege m ntị n'oge a ihe a bụkwa ohere ọzọ Chineke nyere anyị ịnụ okwu ya nke na-eduzi anyị n'ime ndụ a tupu anyị a na-agawa n'ihu n'ụbọchị taa ka anyị hụdata isi kelee Chineke ma nakwara ya ike imeela nna anyị nke eluigwe onye hụrụ anyị n'anya n'ihi ịhụnanya gị na ịdị mma gị n'ebe anyị nọ ka iji mee ka ndụ anyị wee fọọ ịhụ ihe ụbọchị taa gbaghara anyị adịghị ọcha na agazi agazi n'ụzọ ọ bụla anyị si mee megide gị gwa anyị okwu sitere n'akwụkwọ nsọ gị n'oge a mgbe anyị na-anụ nye anyị nghọta ka anyị nụtara anwụ anyị ndụ n'aha jizọs bụ onye nwe anyị n'ụbọchị taa anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ site n'akwụkwọ ndị galeshia isi ise amaokwu nke iri abụọ na abụọ akwụkwọ ndị Galeshia isi ise amaokwu nke iri abụọ na abụọ ọ si otu a ma mkpụrụ ke mmụọ nsọ bụ ịhụnanya ọṅụ udo ogologo ntachi obi ịdị mma ikwesị ntụkwasị obi isiokwu anyị n'ụbọchị taa bụ mkpụrụ ke mmụọ nsọ mkpụrụ nke mmụọ nsọ ọ dị otu akụkọ a kọrọ gbasara otu nwanyị onye nke na-anya ụgbọala mgbe o ji gbara ụgbọala ya na-aga n'ụzọ ndị uwe ojii chụwa ya mgbe ha ji chụrụ ya chụrụ ya chụrụ ya gbafee ya kwụsị ya ha ewefutasie egbe tụwa ya mgbe nwaanyị a ji kwụsị ịfụta ya jụọ ndị uwe ojii elee ihe mere unu ji na-achụ m ụdịrị ụsa ha si ya anyị hụrụ sị na ị na-agba n'ụzọ ịgbara gị aka nri gị gbara gị aka ekpe gị gbara gị aka nri gị gbaa aka ekpe ị naghị agbazi n'ụzọ kwụrụ ọtọ dịka o kwesịrị ya jụọ ha gịnị mekwaranụ ha sị ee anyị lere anya n'ụgbọala gị hụ ihe edere na ya ọ na-egosi onye na-eso ụzọ kraịst ma ọ bụ dịka a na-akpọ ya n'asụsụ bekee kristian ya jụọ ha ọ bụ ya mere unu ji were egbe tụgide m jụọ m ụdịrị ọsọ ọjọọ a ha si ya ee n'ihi anyị chesi na ụgbọala a na-ezuru ya ezu elee ihe anyị na-aga ịmụta n'akụkọ a na dịka onye kpọrọ onwe ya onye na-eso ụzọ kraịst ọ dị ụfọdụ ihe elere mmadụ anya na ọ gaghị ime ọ dị ụfọdụ ihe elere ya anya bụ ihe o kwesịrị ime n'ihi gịnị ịkpọla onwe gị onye na-eso ụzọ kraịst ịkpọla onwe gị nwa chineke maara ihe chineke na-ekwu n'ihi ya ọ bụghị naanị na ị kwuru ya n'ọnụ ọ dị ogụgo ibi ndụ nke a na-ele anya n'aka gị ị ga-abụkwa ihe ilere anya nye ndị ọzọ ọka nke dịka kraịst bụ ihe ilere anya gị anyị ile anya n'ebe ahụ anyị si were ihe ọgụ nke akwụkwọ nsọ ọ bụkwa ebe ahụ ka o vee ụzọ kwuo okwu gbasara mkpụrụ nke mmụọ nsọ nke o mere ka anyị mara nke ọma na mkpụrụ nke mmụọ nsọ bụ ịhụnanya ọṅụ udo ogologo ntachi obi ịdị nwayọọ ịdị mma ikwesị ntụkwasị obi na ọtụtụ ihe ndị ọzọ ndị edere n'ime ebe a na nchịkọta okwu ahụ mgbe a na-ekwu okwu gbasara mkpụrụ nke mmụọ nsọ ya si n'ebe ihe ndị a dị ọ dịghịkwa iwu na-emegide ya ihe anyị na-ele anya bụ na mkpụrụ nke mmụọ nsọ a na-ekwu okwu ya bụ ịmụgharị ọzọ onye a mụrụ site na mmụọ nsọ nke na-atụgharị mmadụ nke ga-eme ka mmadụ nwee ike bie ndụ dịka mmụọ chineke si wee chọọ dịka ebumnobi chineke si wee dị dịka ike nke mmụọ ọhụụ ahụ nke na-esite n'ebe chineke nọ bịa na-adị ọ dị otu ihe anyị kwesịrị ịghọta n'ebe a dịka pọl onye dere akwụkwọ ndị galatia na-ekwu ọ dịghị mgbe ọ gara n'ihu ịsị ọtụtụ mkpụrụ nke mmụọ nsọ n'agbanyeghị sị na ọ dị ọtụtụ ihe ndị ọ gosiri ọ kpọrọ ya mkpụrụ otu otu mkpụrụ mụgasịrị n'ọtụtụ ụzọ ọ bụ ihe anyị na-elenye anya n'ihi ihe a bụ ụzọ a na-esi aghọta onye kwere na jizọs onye tụkwasịrị chineke obi mkpụrụ nke mmụọ nsọ bụ mkpụrụ nke na-egosi na-ekele anyị ọhụụ n'ime mmụọ nsọ ọ na-emekwa ka anyị bụrụ ụdịrị mmadụ ahụ anyị kwesịrị ịbụ site n'ikwe na jizọs mkpụrụ ndị a dị oke ọnụ ahịa karịa ihe oke ọnụahịa ọbụla anyị ga-ịhụ na ọ bụghị naanị ihe a na-akpọ n'aha ma ọ bụ ihe a na-aza n'aha ma ọ bụ ụdịrị ndụ ebiri na-amaghị ama ebe a bụ obi ma isi sekpu ntị nke ikpere chineke n'ihi na ọ bụ ịdị ka jizọs onwe ya o ziterela anyị mmụọ nsọ nke na-ebi n'ime anyị nke ga-eduzikwa anyị dịka anyị na-aga ilenye anya n'ihe ndị a n'ụbọchị ndị a bụ mkpụrụ nke mmụọ nsọ ọ bụ mkpụrụ nke na-egosipụta ụdịrị ndụ mmadụ kwesịrị ibi ọ bụghị ihe dị aṅaa ọ bụ mgbanwe nke sitere n'ịdị ọhụụ nke ahụ akwụkwọ ndị kọrịntịa nke abụọ isi isamokwu nke iri na asaa si onye ọbụla nke dị n'ime kraịst ga-abụ onye ekere ọhụụ n'ihi ihe ochie niile agasiwo ugbu a ọ ghọọla onye ọhụụ ọ bụ ndụ ọhụụ a ka anyị na-elenye anya ọ bụkwa ya ka anyị na-ekwu okwu mgbe anyị na-ekwu okwu mkpụrụ nke mmụọ nsọ mkpụrụ nke mmụọ nsọ gụnyekọrọ ihe nlụpụta nke inwe nzọpụta ihe nlụpụta nke inwe nzọpụta n'ihi na mgbe anyị na-asị na-azọpụtala anyị na anyị ekwenyela na jizọs ihe ọ na-egosipụta bụ na akparamagwa anyị na obibi ndụ anyị dịka ụwa dị taa na anyị ga-abụ ndị pụrụ iche abịa n'ụwa taa aghụghọ ohi ịkwa iko igbu mmadụ n'ụzọ niile na-aba ụba mana onye bụ onye kwere n'ime kraịst onye nwere mkpụrụ nke mmụọ nsọ ihe ndị a agaghị dị n'ime ya ka anyị wụdata isi ma kpee ekpere nna anyị nke eluigwe imeela n'ihi okwu gị mkpụrụ nke mmụọ nsọ ka anyị na-anụ n'oge a nye anyị mmụọ nyekwa anyị ume ka anyị wee bụrụ ndị ga-egosipụta mkpụrụ nke mmụọ nsọ a n'aha Jizọs amen ezi nwa chineke na-ege ntị ị ma na inwe mmụọ nke chineke dị mma n'ime ndụ anyị onye nwere mmụọ nke chineke ọ ga na-eduzi ya n'ihe ọ bụla nke ọ ga-eme n'ime ụwa ma onye na-enwe mmụọ nke chineke ama m na ị ga-asa ajụjụ ahụ n'ime obi gị ị ga-enwe mmụọ nke ekwensu ezinwa chineke na-ege ntị ka anyị na-ege ntị n'okwu nke chineke ka anyị na-amụ akwụkwọ nsọ kwamgbe kwamgbe ngọzi na amara chineke ga-adakwasị anyị anyị ji ohere a na-ekele onye mgbasa ozi chukwu na-enye arụkwe onye wetara anyị ozi ọma nke pụrụ iche nke ụbọchị taa arụ ekpere anyị bụ ka ịhụnanya chineke na ngọzi ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen ezi enyi m ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju anya ịchọrọ ka anyị leba anya rutena anyị nso n'ụzọ dị otu a 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com ma at gmail dot com at gmail dot com onye ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozioma nkịta na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo ka Chineke dozie okwu ya n'ime ndụ ndị gịrị ege ma nọnyere ndị kwupụtara ya n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo